ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nyere unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen abụ m ezi nwanne nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life word redio ministri akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime naijiria n'ime olugweru nke dị n'ime ibadan n'ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ọzọ ka chineke gozie na gozibigo n'oke n'aha jizọs amen anyị ga-aga n'iru n'ụbọchị taa ịnụrụ okwu nke chineke anyị ga-agụ akwụkwọ nsọ nke aịzaya aịzaya isi iri ise na abụọ ga-agụ amaokwu nke ịsaa na asatọ aịzaya isi iri ise na abụọ aịzaya 52 7 and 8 aịzaya o wee sị lee ka ha si maa mma nke ukwuu n'elu ugwu bụ ụkwụ nke onye na-ezisa ozi ọma bụ onye na-eme ka anụrụ okwu udo onye na-ezisa ozi ọma nke ezi ihe onye na-eme ka anụrụ okwu nzọpụta onye na-asị zayọn chineke gị bụ eze nụrụ olu ndị nche gị ha eweli wuo olu ha n'otu ka ha na-etikọ mkpu ọṅụ n'ihi na anya na anya ka ha ga-ahụ mgbe jehova ga-alaghachikwute zayọn ka chineke gọzie okwu nke a ka onye anyị ngọzi nye anyị nghọta pụrụ iche na amamihe pụrụ iche dị kwesịrị ekwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ mma ụkwụ onye ozi ọma mma ụkwụ onye ozi chineke mara mma nke ukwuu o anyị mmadụ n'oyiyi iji maa mma na iji wee yie ya nke kachasị nke ihe ọ chọrọ na ebunobi ya niile bụ ka anyị maa mma na-eme ihe dị mma na omume dị mma na ịkwụsị ihe dị mma ka ndụ a niile jupụtara jupụta ihe mara mma mgbe o kechasịrị ụwa na ọ bụ na ịgụọ n'akwụkwọ jenesis akwụkwọ mbụ ọrụ niile nke chineke malitere elu na mgbe ọ na-eke ụwa n'ụbọchị ọbụla o kechara na ọ rụchara ọrụ ya akwụkwọ nsọ mere ka anyị mata ọsị na chineke wee hụ ihe ahụ na mma chineke wee hụ ihe okere eke na ọ mma ihe niile okere eke mara mma etu a ka o si chọọ ka mma kwụrụ n'ebe niile nke mmadụ nọ mgbe ụwa dahiere mgbe ụwa jupụtara na ihe rụrụ arụ na ihe njọ o mekwara na chineke tụkwara ero ọbụnadị iji wee mee mma ka mmadụ wee karịa ọbụnadị njọ na ndehie nke mmadụ mgbe adam na iv nọ n'ọtọ ha ji akwụkwọ wee kpuchie onwe ọtọ ha chineke bụ onye ji na-eji aka wee gbuo anụ nke o ji kpafuo ọbara ya wee werekwana anụ ọkpụkpọ anụ ahụ wee kpuchie mmadụ ọtọ ka mma wee dị mgbe a batara na agba ọhụrụ mgbe o nyere anyị nwa ya bụ jizọs kraịst nyere anyị jizọs kraịst n'efu onye na-enweghị njọ bịa nwụọ maka ndị njọ onye bụ sọsọ mma bịa nwụọrọ ndị jọrọ njọ efu na ihe niile chineke chọrọ na ndụ mmadụ bụ sọ mma ebe anyị gụpụtara na-egosi wee na-ekwupụta na ụkwụ onye ozi na onye ezi omume mara mma ihe chineke chọrọ ka na ihe chineke chọrọ n'ebe mmadụ nọ bụ ụzọ ya niile ma mma okwu onye ya niile bụrụ sọ mma omume niile jupụta na mma mgbe nke a na-adị ma mgbe anyị na-eme nke a efu na onweghị ebe ọbụla ya bụ onye ma ekwensu ma ajọ ihe ga-esi wee were ọnọdụ ma ọ ga-esi wee wee na-achị ebe mmadụ nọ ihe ọ chọrọ ọ bụ onye agbapụtara na njọ ka onye ahụ kwupụta mma kwupụta ezi omume mepụta ezi omume na omume ka o wee metụta ndị ọzọ ndị nke nọ na ndị ibe ma ndị nke nọ na agbụ ma ndị nke nọ na ndagwurugwu nke onyinye ọnwụ ịfụ na ije ọkpa niile na akparamagwa niile nke ndị amụma gara aga tutu jizọs kraịst abịa ihe a niile na-ekwupụta ha chere na-ekwupụta ha chere na-achọ ịdọrọpụta mmadụ na ala apịtị na ala mmiri na ala nke ọnwụ iji wee bata na ala nke ndụ na nke amamihe na nke ịfụrịta chineke n'anya na iso ụzọ nke chineke mgbe John the Baptist pụtara inye ịgbasa ozi ọma ya ma ọ bụ ka ibu amụma dịka o siri ekwesị ma e- ozi nke ezirie maka ịbịa agbasa ozoma maka ọbịbịa jizọs kraịst ọ nọ n'ọzara wee na-ekwusi okwu ike wee na-eti mkpu wee na-agbasa ozi ọma ya wee sị ka emee ka ụzọ ya dị ọcha ka emee ka ụzọ ya dị mma ihe ọ na-ekwu abụ ndị nke nọ na mkpọrọ ndị nke nọ n'ọchịchịrị ndị nke nọ n'ebe dị anya ebe chineke nọ dị anya ka ha nọkete nso ifu na ihe ndị a niile bụ maka gịnị iji wee kpọpụta mmadụ n'olulu nke ọnwụ na nke apịtị na nke ịla n'iyi ka ha na chineke nọdụ n'udo na-afụ anya na anya n'ihi na ihe a bụ ebumnobi chineke na mmasị ya o nweghị onye ga-amụta nwa ọ chọọ ka nwa ya nọdị n'ebe dị anya ma ka nwa ya nọdị n'isi ma ka nwa ya nọdị n'ọchịchịrị ihe a bụ ebumnobi chineke ebe mmadụ nọ o wee na-achọ ka ọ bụrụ na ịbụ onye kwere ekwe na onye nwere nzọpụta ka isonye na ịkpọ oku a ka isonye na ịgbasa ozi ọma ka isonye na ime ka ezi omume gị pụta ìhè na ijere chineke ozi na ikwusa ozi ọma n'ime ka mma chineke bụrụ ihe a na-afụta n'ebe dị iche iche n'ihi na oge nke anyị nọzi na bụ oge nke gbagọrọ agbagọ n'oge nke la n'iyi ọtụtụ ndị mmadụ chezi etu a ihe ọjọọ na ihe rụrụ arụ si ju elu na ebe niile fọdụ ewerezie na-emere omenala ha echezie na etu aha ka o si ama mma na etu aha ka o si dizie mba chineke anyị wee na-eme ka anyị mata n'ụbọchị taa na ụzọ na ụkwụ na akparamagwa na omume anyị niile na-ekwupụta ozi ọma nke kraịst na ọ bịara maka ndị njọ na ọ bịara maka ndị na-ala n'iyi na ọ bịara maka ndị nọ n'isi na ọ bịara maka ndị nọ na ndagwurugwu nke onyinye onwe na ndị nke nọ na mkpọrọ ndị ekwensu na ajọ omume na njọ kere agbụ ka atọpụta tọpụta ha n'agbụ mgbe ọbụla ezonyere ọkpa n'ebe rụrụ arụ ime ka ha fụ na enwere mma ime ka ha na enwere ọkụ na ihe ya eme ka ọchịchịrị gbalaga igosipụta ezi omume gị na akparamagwa gị n'okwu ọnụ gị site na gịnị n'isi ụzọ nke kraịst site na ịkọwara ha ihe gbasara ụzọ nke chineke chineke chọrọ ka ị mara na ebe ọbụla ezonyere ụkwụ ebe ọnwụ dị ezonye ụkwụ ndụ ga-adị ebe ọchịchịrị nọ ezonye ụkwụ ihe ga-adị ọ sị na ọ nweghị onye ọbụla ga-amụnye oriọna zobe ya ezobe ọ bụ na azọpụta gị zọpụta ndị ọzọ na gị na okikere ebe ibi na ngwuru niile n'akụkụ gị niile ebe ị na-azụ ahịa ndị agbata obi niile ndị na-ebogo ndị ebe na-eji akwụkwọ ma ebe ị na-azụ ahịa mee ka ha fụ mma nke chineke n'ebe ị nọ ọ sị na mma ihe na akwụ ha bụ mma okwu onye ezi ebe ọ bụla na ịzọrọ ụkwụ ka afụ mma nke chineke ka afụ mma nke kraịst ka afụ na kraịst na-azọpụta ka afụ na kraịst bụ chi n'ezie ka afụ na kraịst na-agwọ ya ka afụ na kraịst na-emepe anya isi obi mmadụ ka afụ na kraịst jizọs bụ onye pụrụ ime ihe niile ihe a ka ebe anyị gụpụtara na-egosi anyị ọ na-asị gị onye na-asị na zayon gị onye na-asị na zayon na mbuliteghe elu gị adịgwo ka ị na-eme nke a mma ga na-eso gị n'ihe niile ka ị na-eme nke a ị ga-afụ ịdị mma nke chineke ka ị na-eme nke a ị ga-afụ ebube nke Chineke ka ị na-eme nke a ị ga-afụ mbuli elu nke Chineke mma ụkwụ onye ezi omume ka ị na-eme nke a ọnwụ mfu ọnwụ na mfu na ihe mberede na ihe nke na-eri elu ihe nke na-ekwesịghị gị ga-etoro ya aka n'ebe ị nọ ị ga-abụkwanye onye nke kwudosiri ike na onye nke agaghị ewepụ n'ọnọdụ ya n'ihi na Chineke nke usu niile nke ndị agha ya na-eburu gị agha ọ bụ na ị natabeghị jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ohere dịrị gị ugbu a iji wee kpukweta ya nso iji wee kwupụta mmehie gị iji wee si ya na-elatago ka ọ kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ debe afa gị n'akwụkwọ nke ndụ ka o mere gị ebere ka ị bụrụ onye nke ụkwụ ya ga na-agbaso ozi nke kraịst ezi omume gị apụtakwa n'ihe mee nke a ị ga-afụ mgbanwe pụrụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen matani na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Laịf Word Radio Ministri, unu nwee ajụjụ maọbụ akụkọ mgbaama maọbụ ka na nchọrọ ndụmọdụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 081 329-00111 ka udo nke chineke nke ya sido dịron n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen